igbo ndị bụ ndị ndozi ọdịnala igbo ndị chukwu gọziri agọzi a sị m na ọ ga-adịrụ ụnụ na mma ma ndị kwere n'ihe otu kwuru ọkwa ndị arụrụ ala a sị m ka anyị kene ege kene orie kene afọ kene Nkwo kene ikwu na ibe kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekene anyị si udo ụnụ ebe ọbụla ụnụ nọ bụ ndị hiwere ọgbakọ a na-akpọ igbo n'ụwa na ọ ga-adịrị ụnụ na mma maka na ọ bụrụ na enweghị igbo nwanne enweghị ha na ọkụ nwere isi hapụ na akụkọ rapụ na akụkọ na akwụkwọ abụrọ nri nwere ihe na akọ nwere isi maka na ọ bụrụ na enwere igbo nwanne enwere ihe eji ka inwe ị gaghị ekwu okwu ịmụrụ nwa hapụ na ekwu okwu kedu ebe akpa nwa na-adọ ọ bụrụ na ị akpa nwa agaghị na amụrụ nwa ebe ga nwa ya anọ wee too ị ga-enwenụ bikọs akpa nwa ga-abụrụ ebe aha ka the spirit na onwe ga-eme invade n'ime the body wee na-arụ ọrụ ebe a bụrụ na ebe ọ na-eme na ebe a na-esi ihe ya na-esi ewesizi eh? e ụlọ igbo ndị be anyị na-achọ na mgbe gboo mgbe gboo gara aga ma a na-asị gị separate yourself from uncultivated natural crude oil esi mba na ọwụ ndị gboo ka ịbụ asị gị separate yourself separate extraction extract so igbo ka a sụrụ ebe ahụ ụkwa ha oyibo mmadụ na mmadụ na-anụ ọgụ ị na-apụtasị nna ji gbuo ọgụ a mmiri na-abata n'ime ugbo gị isi nna gbochie m ihe a ka mmiri ghara ịbatazi ebe a to separate something ọ bụrụ na ị were mkpụrụ ọka kụọ nanị mkpụrụ ọka ahụ ga-ere ere ọ ga-ere ọwụzie na ọrezie ọmịta mkpụrụ ọfụ so ọ na-agwa gị to separate the old life to give birth to a new life ndị ụka sị gị you must be born again to enter the kingdom of God that is what the Igbo means if you don't have born again you can never have Jesus if there is no snake there won't be problem in the garden at the first place ọnwụ na enwere agwọ n'ime garden ahụ Adam na Eve ọ ga-ata mkpụrụ isi mbanụ anyị ha ata mkpụrụ osisi so if there is no Igbo how can there be transmutation there won't be transmutation at the first place so kenebenụ Chukwu kpụrụ Igbo maka na ọnyịnya nwa mere gị ji eche uche ọnwụ na gị Igbo di ị gara ịmụ ụgba maka ị gaghị ama ebe ị ga-azọdụ ụkwụ azọdụ nenụ nwoke nwoke nwoke em Rwanda ụnyaahụ Rwanda was in genocide unu echefugo la otebeghị aka Rwanda nọ na war for more than thousands of years Rwanda eji agụ egwu eji Rwanda Rwanda na history of genocide go and look South Africa na-echase unu away from their country South Africa kemgbe ha pụtara from apartheid anyị ga-anọ ebe a South Africa na-arụ plen na-arụ moto Rwanda president of Rwanda si ndị Africa na need ya ịga Europe to talk about African problem na ọhụụ na anyị chọrọ isolve the problem n'eziokwu why can't we discuss here solution for our own problem afrịkan man kwuru ya ihe m ji wee tinye okwu ebe a bụ na bikos anyị nwere ike anyị na-eme ihe anyị na-eme onye nkịtị nwere ike ị na-eche ihe ọzọ na is impossible rwanda go and check the history of rwanda before ị bịa kwuo nonsense check the history of rwanda mara how pathetic rwanda was jee jee chekie but today this rwanda na-enyezi nigeria nigeria mgbe rwanda na genocide nigeria was known as a giant of africa nigeria wụ giant of africa mgbe rwanda na genocide today na rwanda na-enye nigeria advice how to run a system can you imagine south africa na-achụ nigeria from south africa Ghana unu chewego gana Ghana must go Ghana must go na-achụ naijiria from Ghana Kenya na-achụ naijiria from Kenya Saudi Arabia na-achụ naijiria from Saudi Arabia ọhụzi maka Europe ka a na-ekwu okwu ụmụ ibe ọ bụrụ na ọsọchụwa nwata ọ ikwu nne ya ọsọchụwa nwata ikwu nne ya ihe m ji wee gwa gị ihe a na-agwụ owu koinsidenti na evrybod na-achụ nna nwanne ọ na-eme agba nke mbụ ọtụ ọnụ agba nke bụ ọtụ ọnụ ogwe ogwe ka a pịara atụ kedu ihe mere unu ji wee nwee na this generation the worst president ever kedu ihe mere unu ji wee nwee the most difficult moment economic education culturally every level even ordinary light anyị gbara last na Africa niile o nwere ihe na gwa gị spiritually and otherwise nwanne that's why ọ bụrụ ihe a na-agbara ọsọ ọ bụrụ ihe a na-agbara ọsọ something na-eme gị nwee ndị Igbo na-asị ịgba afa ịghọtago ịgba afa abụghị ijebe na nke nwa mmanụ na-egbu ọgụkọ ka o gbuoro gị ọgụkọ kọrọ ihe na-eme gị no ịgba afa in basin ihe ọ na-achọ ịgwa gị bụ any of your problem you must analyze them to find a solution to the problem ọ bụghị tu gbafere ọsọ na your problem na nsogbu gị ịgbafere ọsọ nsogbu aha so gị ịghọ they just watch the kwuru to go to Europe to discuss African problem is like you running away from Nigerian problem but not don't know with that know your problem ka ọ bụ until iruo na Europe discuss chaa ya ọ dọrọ ebe ahụ there will be no solution to it. ị gaa na Europe kwụsie na America kwụsie Nigerian problem na America that place remains onweghị automatic solve so ya ka nchi wee were ihe a this man kwuru wee nye example ihe anyị na-agwa ụlọ ebe a ebe ọ sọkwara gị gbara jetie ọsọ gị sikwa na echi na iwu hụzie naijiria nwanne mmiri dọrọ na ejudọrọ nwa nkịta olesi ma ị ga-eforo anyị ga-eforo anyị ebu a na-ebu ịnụnụ gị ebe ebuoro anyị bifọ nna anaghị ebu a na-ebu mmiri dọrọ na eju dọrọ nwa nkịta so <laughs> nwanna anyị anyụgo nsị na pantị ijiji a na-eso anyị anyị anyụgo nsị na pantị na ọgọdọ anyị iji ji esoro anyị na-akpagharị anyị niile niile was born anyị amụrụ anyị na obodo a na-akpọ naijiria ma ya chọrọ ma ha ya chọrọ ịghọtago obodo aha niile onweghị ị na-afụ o nwere mgbe m sendere ụnụ ihe na something na fesbuk a m gwara ụnụ mgbe a na-atụ vootu 1952 ndị mmadụ na-akwụ na laịn enweghị onye gwara ha kwụọ na laịn mmadụ pụta n'ụtụtụ o jekwuo na line ebe a na-atụ vootu ndị vootu apụtabekwe o ji aka ya only ga-akwụọ na line ebe a na-atụ vootu ego gị na-aga n'ụzọ mmadụ ego gị dapụ mmadụ akpọọ gị sị gị bịa were ego gị na ego gị dapụrụ adapụ the same place o ọ akpa aza any name ọ na-azakwa Naijiria ọ na-aza na-ege o that name ọ wụkwa Naijiria there nwekwa ha afọ ọzọ na-aza na vileji anyị nwere fonu fonu a na-akpọ akpọ 1982-81 vileji anyị ka nwere fonu nwee running borehole water ọkwa Naijiria ka a na-akpọ ya ịghọtago 1936 o nwere tren na-aga from Enugu to Port Harcourt ọkwa Naijiria ka a na-akpọ ya o so kedụzi ihe mere ede ji bee nwee o nwere onye si from Kenya bịa chenji ịhịa ka ọ bụkwara ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma bara isi adịghị nkọ ime nwere ike ndị a mụrụ 80s ha afụ ihe aghọta ihe nna akọ ọ bụ ndị a na-awụgharị ihe a ndị a mụrụ 80s ọ bụ mgbe a na-ekwu ihe ha ka dị too young e nwere ike mgbe ha bidoro ma chọọ ọdụma 90 n'anya ọwụ mmadụ ọwụ mmadụ mụrụ mmadụ nyụrụ ahụrụ na-esi ahụrụ a na-esi ọ mmadụ nyụrụ ya ọ bụ mmadụ nyụrụ ahụrụ na-esi ụlọ ụnụ na-egbu onwe n'oge oge ọ bụ mmadụ nyụrụ ahụrụ na-esi kedu onye nyụrụ ahụ a na-esi mmadụ dị ndụ kedu ihe mere ahụ nọ n'ime afọ gị iji wee nyụpụta ya na-esi ka nkakwụ mana ịdị ndụ ịdị ndụ wee nyụọ ihe na-esi isi mana ịdị ndụ na kedu ka onye dị ndụ ga-esi wee bụrụ ihe dị otu a n'ime afọ ya bụrụ ogiri ure na-akpagharị <laughs> eh? ihe dị ndụ na-esi aka ndị nwụrụ anwụ bụ na ọ agha ụmụ ibe ịma na ihe m ji ekwu okwu a m na-ekwu bụ mgbe anyị na-ekwu maka nsọ ala Igbo ndị nkịtị nwanne ọsọ gị nwee 100 million igbo conference you are going nowhere Onye ka m ji wee gụsịara gị na enwere mgbe naijiria dị mma mana ọ bụrụ na ị maha ihe mere mmiri ji baa n'opi ụgbọgụrụ ị gaghị ama ka ị ga-esi wee mechie ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ wee nwee ike iwepụ mmiri nke dị adị Agụrọ m ụnụ mgbe naijiria dị mma gụọrọ gị na mgbe ọ na-adịghị mma enwere ndị ma mgbe ọ dị mma ebe a nwee ndị ma mgbe ọ na-adịghịzi mma nwekwe ndị na-afụghị ya ndị anụ na ntị ịghọtago onye ji wee gụọrọ gị ya ihe anyị ji egwu maka nsọ ala abụghị ya last time a gwara m ụnụ so ụnụ na ọ bụrụ na enweghị nsọ ala nsọ ala abụghịkwa na jọsụ ịpụta ha na-ese na enwere ihe ala na-asọ na-ekwugheri mba nsọ ala education of a child dị n'ime ya na-akpọ ntọala ịghọtago then the policy of natural principle dị n'ime ya na-akpọ iwu ala n'ime iwu ala that general purpose a na-akpọ ala n'ime iwu ala ka ọ dị enwere ihe a na-akpọ ọdịnala Ọdị dị ya n'ala ebe ahụ ka ị ga-enweta the 12 principle which is from Amadioha to Abiama ọ dị 12 in numbers ịghọtago bịa nwezie ihe a na-akpọ omenala omume gị n'ala ebe ahụ ka ị ga-enweta ihe a na-akpọ egwu ọnwa nweta ihe a na-akpọ ekpere bụ akpa ayịyọ ihe unu na-akpọ ekpere nwanne ọ bụghịkwa ihe ahụ na-akpọ ya ayịyọ ndị Igbo na-asị na mmadụ na-ayọ ihe ịyọ ihe ayọ ịyọ ya ayọ ịyọ sọntịn ịza ya aza ọ ya bụ ayịyọ ayịyọ unu na-ekwu akwụkwa ha mmadụ ije yọ mmadụ biko because ụnụ na-asị chukwu ya mere ụnụ nke a mere ụnụ nke a n'olu igbo ịyọ ajụjụ is to filter something ịza ihe ịza ya aza mmadụ ịyọ akpụ ịma ka esi ayọ akpụ e, ịma ka esi ayọ ihe ịyọ ihe ayọ Ọya ka a na-ekwu ọ bụghị isekpuru anyị chinye aka na-aba enu si chukwu biko mere m amara nye anyị tata ndị nke ụbọchị anyị gbaghara anyị njọ anyị ga ka anyị si gbaghara ndị meghere anyị ee imewe ikwubere atị na ikwucha ya ezigbota agụụ na-enweghị nwanne gwụọ gị ezigbo ịba onweghị onye si ga-ekwu n'okwu onweghị esi ga-eme n'ihe ọbụla mana ihe anyị na-achọ ịgwa gị bụ na ekpere na-enweghị ezi ọrụ nwụrụ anwụ pee ọkụ naijiria ebe nepa na-adịghị so ihe m na-achọ ịgwa ndị be anyị ka ha si na omume nwụrụ anwụ omume ha nyụrụ ka ọkụ ndị be anyị enweghị ike ime something consistent they can never ha amaghị na datin interrupted electricity leprosy of nepa in nigeria that is what they have in their body interrupted electricity ihe ha nwere life ndị be anyị na-eri oh, they are not consistent in anything isi na asịtara ya ya o mee taa echi nwanne echi ya ịchọ ịtara anya ya ọkwa ndị Igbo ka m na-ekwu maka ya na dịsi netwọk ihe netwọk a na-eme mmadụ ebe a biko nwanne go jee na histri go to the history bifo mara ihe na-emenụ since iji wepụta ụwa anyanwụ is always sisi ọkpụrụ ọkụ nke ụtụtụ ọcha ọnwa 7 na-akụ na-apụta ịkọ mkpụrụ isi na anị ịda na mkpụrụ isi ahụ nwụrụ anwụ na dis netwọk ịda na mkpụrụ isi ahụ nwụrụ anwụ ọ na opuru puru epu but this inconsistency ọ na-enye anyị ezigbo nsogbu ọ na-enye anyị ezigbote nsogbu nwanne ọwụ na moto ka m were moto nyere na iburu moto kịta na-agba ọsọ ịpụdo na trọtụl ahụ moto ahụ ga na-aza gị mgbe ọ bụla ị wepụrụ ụkwụ from that trọtụ moto ahụ reduce speed mara ya mara so echi ibe uru n'ụwa you must be consistent ọgwaghị iberibe iberibe agwụgwa consistency consistency na-ekwu to be consistent enwe ihe ọ bụla ị na-eme na-agaghị aga aga nwanne rụgharịa matematiks not to stop rụgharịa mathematics to continue the journey isi bini ọ bụrụ na enwere goslo na bini ịgba bini bini pasby ịghọtago ịgba bini pasby si ebe ahụ jebe legos ị na-eje ọkwa nna enugwu ka ị na-eje ịpụta n'ọka enwere goslo n'ọka ịgba kọt banye ebe ị na-eje that is consistency ọ bụghị ruo na bini ọ bụrụ na enwere goslo egwunye di ya na ọnwa week na goslo na two weeks na akọt nonsens na goslo si na ajụọ gị isi na goslo dị enwere ụzọ ụzọ esi eje Lagos esi ee eh, then what are dị ndị Ngosoro ịghọta so otu a ka esi eme ihe n'ụwa ma ọ bụrụ na anyị emeghị nsọala ụmụ ibe mana m ekwe na-ekwusighị ike na enweghị ebe anyị na-eje because ihe nnachi ịgwa ụnụ bụ na maịndị nwere ihe a na-akpọ akọ n'ime ya akọ akọ akọ dị ebe a nwee ihe a na-akpọ uche ebe a nwee ihe a na-akpọ echiche ebe a any given child must understand the principle of akọ uche na echiche is obligation wa an obligation for every child to understand the thinking faculty ma ọ bụrụ na nwatakịrị nwere thinking faculty nwanne ihe ị na-amụ bụ eri ị na-amụ vampire ịmụọ nwa na-enweghị akọ na uche as a program ọkwa akọ na uche nke ekwu ọnụ akọ uche in program so inside this akọ uche ịma ọ na-ama ha na you don't know nwa bekee m na-agwa gị because I know them very well that is why their children na progress ndị anaghị egwu egwu they are not joking nwanne if you create a goal your goal is your goal no matter how you make it your goal it does not matter did you make it to Lagos yes case closed ị na-ebe akwa ị na-ebere onwe gị your destination is Lagos did you make it to Lagos yes chapter close pọtụ ndị be anya naghị aghọta ihe na-akọ kedu ka ị ga-esi wee nwee a poor educated environment na-eme expect magic can you aghọta ha m detin aghọta ha m detin na ya enweghị ordinary na agwagodi m one single project for children in our land gwa m one single event activity children activity in our land gwa m one i want to know gwa m ofu achọrọ m ịma eh, children activity na our land ebe anyị bi si pụta ụwa gwa m one consistent activity for children gwa m one i will stop this broadcast anyị enweghị mana ịpụta ị na-agwa m nwanne ị na-agba m agbamasa, ị na-agba m agba kedu ihe ị ga-agwa m what are you going to tell me that na Igbo ga-adị mma ọ Afrịka ga-adị mma ọ Naijiria ga-adị mma mma ihe mma jụ gị also sọsọ ihe mma asị gị how because there is no magic because every system was created by brain brain created telephone brain created car brain created everything so ị gaghị eme expect onye gara amerịka gosi akwụkwọ na harvard eme ya over 2 million over 2 million dollars with security in america ọ hapụ ya bịa na enugwu ka e kidnapụ ya ka onye ga-eme ya nobody will do it ị ga-akwụnwu the person 2 million dollars in nigeria asị a salary an engineer igbo injinia in america ị ga-akwụnwu ya 2 million dollars ị ga-akwụnwu ya 100,000 dollars a year no ị gaghị emenwu ya so ọ gaghị abịa ọ gaghị abịa ala igbo ọ bụrụ na enweghị ndị igbo ma ihe na ma ihe outside igbo land on the west there are many ha dị many ero engineers different different kind of engineers scientists that place ọ dị ready for their security ready for the salary ha adịghị ready onye ọbụla ma ihe na west ma first na ga-eme ebugoro ụzọ enye ya enye ya enye ya ọrụ ọrụ enweghị ike ime travel for long time so that a ga-eme a bọs ka ọ ghara inwe inwenwu chance jee sọnwụ ya na too many times o nwere ike of all in love ebe a no a ga-eme ekeshon na enyere ya kind of position of ọrụ ọ nweghị ike ị na-enwe chance pụọ long time ewerezie ego wụọ ya ahụ with security ọ dị ọ nwere ike ịga na metro ọ tren banyere onwe ya nọtịn onweghị onye ga-ama onye ọ bụ wuchi ọ gaghị adịnwu fri mee ya ebe ọzọ ịghọtago all those things dị mkpa mana for you ọ dịrọ mkpa 200 million inwe Nigeria inwe 100,000 naira kpọrọ polis na village na Christmas onye kpọsara ahịa with 1 million naira ọ kpọsara ahịa na Lagos with 1 million naira na Christmas o were polis na village onye bi na Spain onye bi na Spain ma ọ na England ihe ọ na-eri n'ụgwọ ọnwa ya wuru 2000 dollars or 1005 ọ na Naijiria kpọrọ polisi ọ na naijiria ọ kpọrọ polisi ọ bịakwa na europe ahụ ọ na-ama tren ibi na oru na ebe aha na tren ya ọma ọma tren ọ ya akwụ ụgwọ tren ọma ama ndị eke nọkwa di ya ọma ndị eke ejide enye faịn maka ọ bụ na enwe ihe a ga-eme o ruzie ebe nne na nna ya ọ kpọrọ polisi kwụọ 50,000 ka polisi chebe jụọnụ m ihe ọ is nwoke a onye a na kedu ihe ndụ ya ndụ ya kedu ihe polisi a ọmara polisi ahụ nwere ike igbu ya ọmara na a ga-egbu mmadụ egbu na polisi ahụ ga-egbu ya ọmara ọ na a ga-ezu ochi ezu na polisi ahụ ga-eju eju ochi chidonnọ ọ ka e wee fụ ihe a na-abụ so onye ọbụla gara na west ihe na-achọ egwu bụ onye ọbụla gara na west gụọ akwụkwọ to live in ihe na-agụ bụ onye na-ejekwa ha akwụkwọ onye na-eje ha akwụkwọ na-eme ụdị omume a marazie onye gaziri akwụkwọ na west ewere goro western education ga-achasị isi ọ gaa na afrịka to live freely apụta ka egosigoro e millions of dollars na west nwanne ọ gaghị eme ama mgbe e nwere ga-eme ya atọl atọl n'eziokwu enwere ike enwere ndị nwere ike ime ya mana ha adịghị enough ịghọtago so ọ kaara anyị mma n'oge ka anyị kwadonu nsọ ala ịghọtago ka anyị anyị eme perfect ịghọtara anyị nwe eme pafet ọ disi kọsi unu na-eche na dis na western education ga-efebụ anyị ọkara karịa ifebụ ka anyị sinsi ọwụghị ebe ahụ ka mmiri si baa na opi ụgbọgụrụ bikos the same textbook a na-eyuzu na Nigeria ọ the same textbook ka nwa bekee na-eyuzu na west western education western education ebughị ebe a ka nsogbu dị dị nsogbu dị na curriculum and the method dị nsogbu dị na curriculum and the method bikos ị gaa na west here ihe a na-akpọ education program ihe a na-akpọ tv wu program ihe a na-akpọ redio wu program everything wu program so why e ha ji akpọ ya ị na google or google program ị na-asị so ọ mmadụ ka a na-eprogram ihe a that means ha na-eme nwa ha programming nwa gị nke ke na-eme ka ihe na-eme nwa gị enwere ndị ndị atụ anyị nọ ebe a ndị otu anyị nọ ebe a amagha m ha many time ha na-enwe conversation with their child ndị nọ na west nwere lọk because western education ha achọghọ onye ọbụla naanị iyi because ha mana onye ọbụla nwere akara aka ha jide nwe na ọ ga-abara ha uru because ha achọghọ ka anything ọbụla ha lose anything ha achọghị ilose anything n'afrịka anyị enweghị sistem na-eme educate a child and nke na gị onweghị adị polisi adị kọtụma ka onye ya akụziziri nwatakịrị aha ka m na-ekwu nwatakịrị a na-aka dịka esi akọmpiti tomorrow ọ na polisi o ka ọ na amị o ka ọ na kọtụma o ka ọ na biznes admin o ka ọ na kọmasị kọ ka bankin sistem o ka agrikọlchọ kedu ebe a ga-efiksi dat yo child ịma ihe na-egro datin enwere ka isi wee nweta obere ego dosa nwatakịrị ahụ ga-ezuriri ego ọ ga awụ onye oshi leta and ọ ga-ebido na na be nna ya zuru dị ochi pụtara yes because ọ na-ediri deodorant ọ ga-eji weta na mkpa abụ ọ gafeta ọ na-esi esi isi ụmụ nwaanyị agaghị eso ya ịghọtago ọ na-esi dị mkpa dị mkpa ọkụ tụọ asa asa kpasịa nkata echi asa agaghị abịazi ọkpọ asa na fon asa agbanyụọ asa asị ya mba na na nwere ebe ọ na-eje na e, e, ejigba ndụ ndị ejigbo efere ịghọtago ọgwụkwa na asa asa na-esi dị mkpa dị mkpa Gai kutuo ya buru ya gaa taa chikin oruo ebe ahụ asakpozie ya ọzọ sị oruo sị na ife anyị ihe nwa na-esi ya e, ịghọtago so mgbe aha o nwere ike ọkụ ụra na dete na ọrụ ịghọtara ihe ahụ small thing ọkwa small change o bụta asị erugo 20 years ọ dịghị mma polisi ọ dịghị mma kọtụma nne ya ejighị nna ya eji onye ga-enye ya bifo ịmara ihe na-eme na ọrebe ahụ ya erebe onidiri kpọ pantị nwatakịrị pantị ya dọkasịa na o jighị ego pantị onweghị gọọmenti anaghị akwụ sochara ka a sị na gọọmenti na-enye ego nwanne ọ dịghị bụ na ọ dịghị ebe ahụ ejighị wọn naira na naijiria gị ga-ama na wọn naira nwe value wọn naira nwere value granọt na ahụ ga-ejighị wọn naira granọt na ahụ ga-ejighị wọn naira and enweghị onye ga-enye gị ị ga-eji iyi ego eh? mba o nwere iru dị mmadụ mmetụ mbọ ị ga-afụ mmadụ ị ga-afụ mmadụ otu a ichere gị na mmadụ nọ onye enweghị 5 naira eji ahụfe anyị isi onye mawa kọndọktọ ifu dị mkpa nnọọ ifucha dị mkpa oto oto dị mkpa oto oburu keke mma nwoke bụrụ agwụ iwukwa dị mba faingaị oburu keke ị na-asị ya nwanne ị ka na-ekwu wepụtara gị grajueti satifiketi ọ bụ grajueti gịnị ka ị grajuetiri iburu keke village ha enwere empty land ebe ahụ empty land plots of land plots ọwụhụ one ọwụhụ two plots of land ọ hapụ ya bụrụ keke so ọ keke ka agriculture mma ajụjụ ka m jụrụ ihu jong hefty man o pure water n'isi pure water ma mmiri na anyị arụ the most heaviest, heaviest thing n'ụwa mmiri ihe nyekarịcha na arụ o buru ya n'isi ihu oni ọza ọza ka edi abalị o ji ere pịọ wọta nwoke m ka ọ gịnị what is this ọkwa na na-akọ naanị uche naanị echiche because o nwere instruction instruction to instruct to instruct to instruct the mind when they are young so that ha ga-enwe solution to their problem wey dem grow up ha enwero sistem na-arụ ọrụ n'ime ha they have none ịma a na-ekwu destiny ndị mmadụ ga-eche na a na-egwu egwu human being will prog or computer ọ bụrụ na ha enweghị system inside them they can never ever that means ihe agha ọwụ the just shall live by faith period the just shall, that's why ju wee mmiri na-abụ waya eji ndị kristians everywhere chọọchị everywhere nwanne ha enweghị chọọchị ka ihe ha ga-enwe ha enweghị chọọchị gịnị ka ha ga the just shall live by faith onye nkịtị shall live by faith so your people bụ ndị nkịtị the faith will only thing that can withhold them the only thing that can withhold our people is faith if you don't know, know it now if you remove faith you kill them all they will commit suicide ha niile iwepụ faith from them they will commit suicide they just that is scientific proved they just shall live by faith because o nwere solution to his own problem he don't even know the source of his own problem ihe ọ mabụrụ ya nwere nsogbu ọ mara ebe osi osi na nke dibia gbapụtata maọbụrụ na nke fada osi na nke fada mapụtata maọbụrụ na nke pastọ osi na nke pastọ mapụtata maọbụrụ na nke mezaya ihe niile bụ for faith Ịghọtago? so ka a na-eme ọnwa ka a na-eme ibe ya ka a na-eme ọnwa ka a na-eme ibe ya ọtụtụ ndị be anyị aghọtara ihe a na-akọ ndị be anyị fụrụ ụmụnne ha ka ha na-ana n'iyi ha eche na ọnwụ na ha jọsụrụ fil etu na n'iyi onye gwara gị ị chere na mmadụ nọkọtara nnọọ filie na ya laikiri ime datin do you think so no because that is what their mind is to understand owe ihe um, the level of the mind understand ọwụ oh, because na ifuru mmadụ ifuru okenye okenye gbara isi awọ na-aga iche na mmadụ na-aga mba ụbụrụ isi bụ ihe na-aga as long as na ụbụrụ isi anụnwa bụrụ isi nwata 25 years onye ahụ 5 years ka ọ dị ọwụhụ ụdọọzụ hapụ isi awọ ndị Igbo si na isi awọ abụghị na nwa m etogo hapụ isi awọ ị nwere ike ịfụ okenye ahụ as long as na ụbụrụ ya bụ 5 years onye aha dị 5 years ndị Igbo si gị pịọ otu a ka ọ dị ka esi eme ya n'ụwa ka esi eme ya enye igwe ọ bụrụ na ya emeghe the right thing we cannot get a right anything nwanne rapụ ihe a niile anyị na-akọ na 67 anyị nwere sitting gọọmenti gọọmenti complete gọọmenti eastern region 1966 we declare a state we lost anyị misiri ọgụ a yes of course ọ bụrụ ezigbo ihe yes of course onwego onye n'ime ụnụtụ waya ka ihe mere anyị ji wee luzuo n'ọgụ ahụ anyị nụrụ ka ihe mere anyị ji wee luzuo gị ma anyị ewin ọ bụrụ na enweghị onye n'ime unu jụrụ onwe na ajụjụ ahụ then ị kwesịrị ịma now ị kwesịrị ịma your own solution now to your problems a na agadi nwaanyị daa nda ada na-abụ agụọrọ ihe obu n'ọkpọ ọnụ agadi nwaanyị daa nda ada na-abụ agụọrọ ihe obu n'ọkpọ ọnụ enwere ike most of us amụbeghị anyị 1967 yes but most of our fathers nọ here ndị nọ here most of their fathers amụgo ha kedu ihe mere the first thing anyị ji wee luzuo ọhụụ maka ego ọhụụ maka ngwa ọgụ no all the mindset most of you chọ na mekọ ego ka anyị ji wee lụọ maka ego anyị enweghị ngwa ọgụ anyị enweghị ego yes mana ihe mere anyị ji wee luzuo dị ọgụ mindset jeni ga watch ya the video gaa watch the video the video dị ka anyị merie awụsa ndị na-amaghị chukwu tigbuo ha zọgbuo ha onna ka anyị ihe ọ bụ egwu ọgụ gaa gaa gụọ egwu ndị awụsa. gaa gaa gee egwu ndị ugwu ha na-agụ n'agha ahụ ịgaga gee egwu ndị Igbo na-agụ n'agha ahụ ị mara ndị nwere ike imeri narị agha ịgaga gee egwu ndị ugwu gụrụ narị agha ị ga egwu ndị Igbo gụrụ narị agha odoga ya na enwere ndị bụ ndị nkịtị out of this thing ka anyị mehie Hausa ndị na-amaghị Chukwu <laughs> eru ebe ndị amaghị Chukwu agwụọ gị ịba ịfụrụ ya ịgosi ịghọta ihe a na-akụ that's why ji wee luzuo ọnwụ na ị wetara ihe a na-akọ your strategy ga di different your plan ga di different ihe ọbụla na-eme ga di different ihe mere ndị ugwu ji wee win ya na o nwere ndị na-atụ ihe azụ ịghọtago o nwere ndị ma ihe tere ha azụ ọ na ndị Hausa ma ihe karịa ụnụ mana o nwere ndị ma ihe tere ha azụ ha ji wee win ya anyị rukwe kịta na 2019 anyị na-agwa gị the sentence you still refuse at the end of the day who will bear the pains ihe anyị na-agwa gị today ka anyị ga-agwakwa gị that time ka anyị agwa gị nwanne echi gwa gị na ụwa na-abịa abịa but you refuse to listen you refuse to think nwanne moto na-enweghị breki na-agba aja ọsọ moto na-enweghị gia iwepụ gia na moto moto ahụ enweghịzi ebe ọ na-aga iwepụ gia na moto ọ na-agba ka ụkwụ ya iwepụ stiarin ịmanye na mmiri iwepụ gia na stiarin na moto ịmanye n'ime mmiri so ihe a na-agwa ụnụ maka nsọ ala wụ na gia and stiarin because moto na bụrụ onwe the life is moving we just stopping life weda ịnwụọ asị na anwụ anwụ nwaanyị ọzọ na-amụ nwa close to you ịghọtago ka ị na-anwụ ka a na-amụ nwa ọzọ so nature never count on one person nature count generally so as life goes life come as na soja go soja come so you as an individual you were moto and that moto must have two things ọ ga-enwe brake and ọ ga-enwe ya ihe your own is gone any moment ị na-amanye na mmiri straight ahead any moment your moto na dey inside the water life and direct so ekweghị ekwe na-ekwe n'ute ekpere ọ ka esi eme n'ụwa ka esi eme n'igwe ị na-esi ọnwụ na-eme na-esite ọnwụ ọfụma ịma destination n'ute ekpere simple as that dagbo history of life onye ọbụla bụ ekwe ekwe jos mara ebe ọ endịrị ịchọ ịma maka ụnyaahụ mara today ịchọ ịma maka today mara ka ụnyaahụ onye ọbụla na-eme isi ike na ọ naghị ekwe ekwe cheki ebe ọ endịrị nwanne the most intelligent mind on earth bụ akọ na uche isi ike iberibe iberibe ịghọtago a ah, akọ na uche bụ ihe there is a time to strike and there is a time to hide and there is nna nwanne ikwekwa ọkpọ ịghọtago ihu ya ọkpọ ihu ya ọkpọ ihu ya ọkpọ itinye iwepụ itinye iwepụ itinyere ya ọpakọt ọgbọgote ịpịa ya n'ihu ịghọtago enwere ebe a ga-akụ mmadụ ọgbọ onye aha ajụ ebuo ya ebutuo ya n'ala ije kụọ ya ọkpọ ebe ajụ na-ebughị ọ pịa gị na nke gị ọ ka a na-agụ na ọkpọ na ka a na-agụ ị isi ike bi ebe ahụ nna ịgbawokwe bọọlụ ijiri spid ka ịbata aka ya bọọlụ onye ahụ ebuo gị otu a waa ịnweta onwe gị na pịa ịfụ na ejighị ike agba ya ịghọtago ịdịbere ahụ na isi ike iji ike wee bịa iruo die the person ebuo gị buo gị buo gị inweta onwe gị na isi na this gị bụ anụ ọhịa ọ bụghị anụ ọhịa na ọ bụ ihe ọ na-achọ ịgwa gị bụ na anaghị eme ya n'ike ndị Igbo si gị ejighị ike ya n'ụwa bikos ụwa na onwe nwere ike life is a force so you cannot follow force by force no ị ga-ajụ ogu ndị Igbo na-ajụ ogu jụọ dị ogu because is a moving train the fastest moving train jụọ dị ogu jụọ dị ogu slow the speed through gear and the brake ndị Igbo na-akpọ ogwugwu ahụ na-akpọ akpọ ihe ahụ propera ogwugwu propera owe obe ahụ etinyere na propera wee nwee ike itinye dị gia wee tinye ebe ntụ unu na-akpọ ọwụ moto na-agara onwe ya ije onwe ya breki ịbịa tinyezie agwụ ịbịa tinye ogwugwu all those things unu na-asị na ọ bụ chukwu ajọ mmụọ nke ma nke ma ihe bụ just injin ka a na-ekwu maka ya tinye breki tinye gia tinye trọtụ ya ka ị na-anyakwa ị na-anyakwa dị moto nsogbu adịghị because akpọrọ na trọtụ gịnị bụ trọtụ. trọtụl ije ogwugwu sorry trọtụl mmụọ ogwugwu propera propera na-adị na moto ikpo ha na moto ị ga-afụ ya datin na-agbagharị ụta datin na-agba sekụl na-adị n'okpuru moto dịka pipe na-edistribute the di di um, the poles to the four way drive ebe ahụ ị na-afụ na gia bọs ahụ gia bọs ahụ ị na-afụ all those things go na akpọcha those gods gods god that is how they because if you don't know how can you build the car ebe ọ bụ na for you these things wee vụrụ ekwensu na ajọ mmụọ kedu ka ị ga-esi arụ njin moto ekwensu bụ ndị mmụọ ekwensu ga-ejide gị ka how can you be ifugo wanyị na-enweghị ihe ịrụ because all danger editin a na-arụ njin wu danger ekwensu wu ajọ mmụọ for you na how can you build a car ogwugwu egbuo mmadụ ogwugwu how can you know what is dia and this proper and proper kedu ikenga ikenga egbo ikenga four way drive is your way drive that means ya na-ekwu maka steering and driver in the motor ịnụ ha na way drive or steering or steering na-ebugharị the wheel or steering moto ahụ na-ebugharị wheel ahụ ịjụọ ndị be anyị ọsọ man ee aka ikenga m aka ikenga m ịjụwazie na the concept of mind development ka ihe aka ike nga gị rich rich rich rich mgbe ọbụla onwe ndị a ga-eme ajụ ọsị ọwụ orie orie ritere anyị ihe ọma afọ fọtara anyị ndị eke ketere anyị ihe ọma e, e, nkwọkọtara anyị ihe ọma nna aka ndị imagine so ọ destiny ka ị ga-asị nwatakịrị eke ogutere anyị ihe ọma orie ritere anyị ihe ọma afọ fọtara anyị nri Eh? so ihe a bụ nnọọ ihe a nna ụna adịghị na-akparị ndị nna nna anyị biko so nna nna anyị ga-anọ nnọọ na-akọ kpatara anyị ihe ọma kpatara anyị nri eh? nwanne ihe na-agwa gị bụ evidence to prove because m nwa na onwe m ebe m na-arụ bụ ebe a na-arụ njiri moto so ihe m na-agwa gị bụ truth all these your gods they are the but to pass the process to build a car is the 12 process from amadioha to abiama that is what you see as a car moving if you apply this 12 something your car will move because each, each one of the gods is what we replicate anyị practice real life in practical method onye anyị answer ozugbo ozugbo you onye anyị answer without ogugu that propeller no ship can move ihe ahụ ịfụrụ n'azụ chip aha na-agba dati dati ya na dịka fan ọ propera or dat without ogugu chip cannot move the same ogugu na-emove plane witout propera plane agaghị emove that is ogugu you see but for you no ogugu want some, somebody in, in Okija ọ arụsị na Okija ee iyi ogugu iyi ogugu ee afọ ime na-esiri ya ike ihe ogwugwu nye anyị nwa ihe ogwugwu nye anyị ime eburu ọkụkọ mapụ ya isi pịa pịa pịa gbuo ọbara wawawawa ndị nkịtị agụ a na-anyụ anyị anya anyị ije amerịka anyị aba american flight anyị chi ije Lagos European flight ihe ọ bụla anyị na-eme nwa bekee anyị na-agbara ha bọyị all the whole money ego niile anyị na-akpata ọnwa bekee ka anyị ji enyere aka nwa bekee enwe ihe na-eproduce but the whole thing anyị na-eyuzu all the whole money anyị batara na mbọ anyị na-achị ya nwa bekee ma telefon anyị na-ego ego ma moto anyị na-ego ego ma redio anyị na-ego ego ma tv anyị na-ego ego ihe niile anyị na-ere n'ime ahịa was produced by nwa bekee so ihe anyị na-agbara mbọ n'ụwa nwa bekee yes everything we consume we give nwa bekee the money ihe ọbụla anyị na-ekonsume nwa bekee ka anyị na-apanye dị ego at the end of the day all our money go to nwa bekee so ọ dependịrị na anyị nwa ọnwụ na anyị chi ibe uru Rome is not built by a day no it will be difficult ụmụazị we need the children to begin to train them with a new program both religiously culturally ịghọtago hapụ na ihe a na-akọ because this thing a na-ekwu na at the beginning at the beginning it was Igbo and the Biafra ịghọtago ihe a na-ekwu about the seed ịkọrọ naanị metara gị new seed but ha corrupt go the name wepụzie from the seed and the new seed ịghọtago so now indirectly ndị destroy our own story because na ha na-aka mami ha sa na-achọ achọ ịghọtara ha amaha na ya wụ religious concept ha gụrụ one from it kọrọ nonsense jewara were nke ọzọ tụfuo n'ime ọhịa jụọnụ m ha ụka ọụka ebupụrụ isi ga-esi aga ije igbupụ ọụkọ isi ọ gaghị agazi ije sọrọ isi na-agagharị sọrọ isi na-agagharị ọnwụ na ịchịchị ịtara ya weta ọgwụgwọ gbupụ isi hapụ ya ọ ya asọgide isọgide before bifo ọnwụọ ọ bụ ihe ndị a na-eme ịghọta ọ bụ ihe ha na-eme mana ị na-agba ha something ọ the problem abụghụ na ọ na intention is not good no intention dị good but the problem is that enweghị this basic information you don't have it the basic information enwere ihe ha na-ekwu maka ya have this information so that you can know how to use them. ha iwu inweta dị mkpọrịkwa otu a ndị a na-egbukọ ọkụkọ na na-egbukọ ọkụkọ na-egbu ọkụkọ na-eme ihe dibịa na-eme eme onweghị onye sị na ihe ọ na-eme adịghị ma ọ dị mma mara ihe ị na-eme so that ka ị mara ka ị ga-esi wee yuzuo ya ọwụ mgbe ọbụla anyị awụrụ mekaniki mekaniki ọwụ na anyị dị moto ọ dị njọ eh? ọnwụ na anyị wụrụkwa ndị na-arụ moto ọ dị njọ why should we be mechanic mbanụ we should build so ọnwụ na anyị mara all these things na ndị Israel Israel unu na-esogharị ka ihe ha ji wee kwuo na ha wụ Jewish there is a reason they say they are Jewish because all Jewish found the state of Israel because all the same thing ọ na-achọ gị as Igbo and Biafra simple nothing more nothing less the same thing na-achọ gị about Amadioha na Abiama but the single handedly Abiama tụfuzie Amadioha single handedly Biafra tụfuo Igbo not knowing that na <laughs> these things all concept ka ọ bụ they don't know about this Igbo philosophy they don't know you got to owe philo wee concept ze philosophy because na men ndị isi ojii na eme a na art ninja ọnwụ na ha mesie these things ha mesie ihe ha na-eme at the end of the day mgbe nwa ha pụta nwa ha too nwa ha ebigharịba aka oh yes nwa ha ebigharịba aka ọgbahazi nke ọya eso eso nke ọya eme eme mana kịta ka ị na-agwa ha nekwe nekwe ebe ihe na-eme gị si all of them wee tụrụ isi tee n'ọhịa oke otu anyị na-ebigharị aka taa ka mma otu arụnwa anyị na-ebigharị aka taa ọya ka mma ee eh? anyị na-ebigharị aka na-ebigharị aka na-ebigharị aka onye jechekwa ọpụta ọsị gị igbo si ebe nwa igbo ji wee bụrụ ihe nwa igbo bụcha ihe niile mana apa from Igbo land igbo si ebe niile mana igbo esighị n'igbo land ịgwa ha na igbo na ideology ha na-agba ọsọ <laughs> so how ga-ezi ka ha ga-esi amatazi the concept of the language every culture on earth is an ideology from A to every name bụ an ideology every name of a country bụ an ideology that is why e bonds the people because ya scientific method is just the same way atom, atom behave atom can only go to atom related to it because the mind is the same game they play ọwụ na ha tinye that a program inside you ọwụ na mụ na gị na-use the same program then in, in, in, mentally we can attract to each other because energy recognizes themselves through vibration not through appearance so ọ na mee install that program n'isi gị mee install that program n'isi onye ka ọ na everybody na use the same program automatically we begin to attract to one place to center at the end of the day we form a bond bond ahụ ga-afọm ọzọ were igwe bụ ike through this philosophy so ndị mmadụ chere enwere amụsịa ndị mmadụ ebe nwa ahụ ndị Igbo nna nwanne that is nonsense ọ bụrụ eziokwu ịghọtago this is a game atom plays ya atomic reaction ka a na-ekwu okwu ebe so as they go attract to the center through this ideology and philosophy they form bond that place owere igwe bụ ike eh, ihe awụ jos imaginary something imaginary something bụ okwu ndị nkịtị no that is why if anyị is divided more than ever because people chekwa oh, ah, na ọwụ anyị wụ ndị igbo anyị wụ ndị igbo onweghị any igbo ideology plays so what ka ihe ga-bring when this atom together this chemical reaction how would they play to each other eh? kedu ihe ga-bring the atoms these chemicals together nothing that is why you don't see any reaction at the end of the day we have a conference have a conference have n'Enugu have onicha, nothing if you go to the, the, the center to play for for for for for for, for politics the igbo man will come to be opposition for you <laughs> because there is no chemical bonding there is no chemical reaction they spell, repel each other they repel each other because you have chemical reaction they repel because either you have attraction or repulsion simple so ọnwụ na ya enwere chemical reaction na bond abond chemical bonding these things were scientific experiment is been experienced before we apply it as a method eh, to form a, a, a union a na-akpọ igbo then we form the union of creation the creation a na-akpọ biafra a na-akpọ biafra so ọ bụghị jos one single thing a na-akọ nonsense ọwụ na enweghị like this nwanne ya you are just wasting your time ọwụ na ya enweghị nsọ ala as a principle of eh, reaction nwanne forget story enweghị ihe na-akọ nwere isi enweghị ihe na-akọ nwere isi and okwu ha nke ejire awụ m onye igbo i have right to go and do nsọ ala nwanne go and do we don't care anyị achọghị ịma mebe ihe na-eme mana ihe anyị na-ekwu bụ ọdụ nsọ ala is a principle with a written directory ịghọtago so that ụmụazị anyị ga-enwe processes ịghọtara nwekwere activities nwee way of behave nwe way of education nwe way of living nwe way of life asị ihe awụ onye a mmadụ gafee asị onye a onye nsọ ala in onwe ndị Jehovah witness ga na asị na onye a na-eme ka onye Jehovah witness ọkwa ya that means e nwere ka ndị Jehovah witness eme omume ee eziokwu batụ nke anyị e, nweghị ụmụ ibe anyị emega ebe onye nwe ụlọ n'ụwa <laughs> anyị nwere ihe niile n'ụwa anyị nwere ihe niile sọsọ ihe anyị na-enwe ha disi nsọ ala nna gburu sọsọ isi ala bụ ihe kọrọ ndị Igbo we have money we have land we have properties we have educated people but anyị enweghị nsọ ala as a program ọwụ nsọ ala anụnwa ga-emezi odozu confronting igbo political step confronting igbo religiously confronting igbo in every method all this thing will be reduced to zero percent. yes because ihe have chemical reaction the chemical behavior human being will chemical because your brain is abstract all behavior because a na-akpọ ya character and behavior karakta gị bụ eme ume gị emume eme ume bụ karakta gị then your behavior bụzi omume gị eme ume na omume ome ume eme ume na omume ịghọtago so distance m na-agwa ụlọ ebe a bụ something ga-eme after 2000 million years it still confirm the fact and reality ọ naghị echenji echenji 2 million years it still confirm the fact and reality nothing because ihe ọbụla na-echenji echenji ọ dịghị stable that is why were mkpụrụ ọka kọọ onye gị mkpụrụ ọka onye ha enye gị mango ọ gaghị enye gị mango ịkọ mkpụrụ mango onye gị mango ọ gaghị enye gị ọka ịkọ mkpụrụ ya onye gị ụdara mana ị gaghị eme ịkọ mkpụrụ mango emechi ije ghọta ụdara <laughs> ma nwanne something dị wrong somewhere nwere something dị wrong somewhere ghọtago so ọ dị sentịn ka anyị ga-ama as a human being we must play na ịgbabụ ndị nsọ ala ebe ahụ ka anyị na-eje enweghị ndị anyị na-agwa iche ihe anyị na-ekwu ebe a bụ okwu ndị nsọ ala we are telling because if anyị targeted the mind of our people so onye ọbụla bara onye nsọ ala the mind must first destroy nonsense nọ ya n'ime so bido n'isi wee cultivate the mind ihe ọbụla every rubbish should be destroyed ma freedom fighting o all those things so oh, is attraction to uh, uh, distraction to you destroy ya ya ibidozie n'isi so that ị eh, mara mgbe mmadụ bịazi ime gị pọpe ma onye ọcha ma onye ojii isi nwanne chere gị gana ma abịa ịchọ onwe gị ịghọta bikos ọnwụ na isi ezughị gị oke ị ga-agba victim isi ezughị gị oke ị ga-agba victim oh, ma victim ma enyi nwoke ma victim ma ndị wayo ma victim ma ihe niile first of all ka anyị free go from victim civilization isizi ebe ahụ pụtazie ọwụzie na akwụkwọ nta na akara anyị pụta only the elite inside nsọala ga-enwe access to it ọwụwa public something sọsọ ndị mere itiri ga-enwe sọsọ n'ime nta na akara ka ị ga-ama the meaning of Genesis in the Bible ọ na nta na akara ka ị ga-ama ya because na nta na akara ka esi wee wetara infọmeshọn eji wee dee ebe a nke ị ga-afụ ya n'onu Igbo na-ekwe ihe ndị a na-achị ewo sọ ihe ndị a ka ndị a na-eme ọ na nta na akara ka ị ga-afụ ihe a na-asị na Adam ewere mkpịsị ngo Eve wee kee eh, eh, Adam wee kee Eve nta na-aka ogologo akụkọ ebe a ka ị ga-afụ ihe mere ebe ahụ ihe what really happened ihe a na-achọ ịgwa gị na-ezoro gị ezoro nta na akara gị ekpughere gị bikọs ihe anyị bịara mkpuge mkpuchi so ka ị ga-eme nwa gị na-agụzi akwụkwọ gbasara akọ na uche the instruction bikos enwere ihe ndị be anyị na-akpọ echiche gịnị bụ echiche echiche bụ ụzọ ihe ịtọ echiche bụ extraction purification and unification extraction purify and unify which is ya na-akpọ which is ya na-akpọ instruction agaghị ekwuzi ndị ọzọ ka na public enwere ike na ndị mmadụ akọpịrị debe nonsens mebisie ịghọtago so instruction dị mkpa n'ime nwatakịrị ọbụla nwatakịrị ọbụla amụrụ ọfụ kwesịrị inwe instruction educationally cultural ọwụtru through cultural education so that because ihe aha bụ omume ya omume ya echi bụ datin ị na-enye ya <laughs> ịmakwa because ọwụ na isi na asị na njụọ gị ihe bụ gentiles you will go to google or to or to dictionary so ọnwụ na ọwụwụ program kedu ihe mere ị ga-eji wee confirm that gentiles in dictionary as a truth why why ị ga-eji wee confirm that dictionary as absolute truth because it's a program running inside you if you you see so these things will program because if not so why did you believe cnn na-enye gị news eziokwu ka enye gwara gị na datin cnn na-ekwu eziokwu who told you kedu onye gwara gị na datin chanel tv na-ekwu bụ eziokwu how do you know because ihe ahụ just memory etinyere n'ime isi gị <laughs> so ị na-agbazi raụndụ na-agba raụndụ ịga na dictionary nke na-atụcha m atọ ma m bụ na dictionary <laughs> ịchọ brother meaning of brother i bụrụ dictionary brother ọdọ ha ọ sị gị brother izie eh, nwanne nwanne nwanne mpa ya nke mma ya tọrọ ọ ya bụ brother i confirm dictionary ya confirm ọra gị and ikwerene dictionary ya confirm ọra ikwerene ịghọtago and that is it mana agwazie gị nọ program bikos na o si n'ọnụ anyị pụta ị gaghị ekwe mana ịnwụsịa nwa gị nwa gị ana kedu ihe butere ochi na agba Igbo ịmahọ na dịti mwụgharị a na-awụgharị bụ lack of program lack of program bụ iberibe anyị na-eme today this iberibe anyị na-eme ebigharị aka eme nonsense wụ lack of program nothing more nothing else and enweghị automatic solution to it we need a new child to begin to program them. period because ndị a toro eto ị ga-enweta only 5 percent n'ime ha and we are great that human being dies ọnwụ na mmadụ anaghị anwụ anwụ so onye a ka mmadụ karịa nwe forever and ever ọrụ ọgwụ <laughs> so ọnwụ na mmadụ anaghị anwụ anwụ ọ bụ ihe a ka mmadụ karịa inwe forever ya banye na ezigbo akụkọ so mmadụ na-anwụ anwụ good and fine that means ndị iberibe a ga-anọsị ga afọzie ndị ma ihe so anyị ji n'oge na ahụ create beze ndị ma ihe create be the new mind the new mind all the whole villages nwanne ọ dịkwa ha difficult o let me just give you instances anyị bịara na the whole villages na-abịa rụọ ihe a na-akpọ all these um, something like eh, menu na example ịghọtago um, something like red cross ọ wụghị red cross o but but just example each village anyị enwe 1000 people children na-aga na skuul anya ha ga-ebi na boarding school ebe ahụ so ma ndị na-enweghị nne ma ndị na-enweghị nna ma ndị nwere nne ma ndị nne nne ha enweghị enweghị ego enweghị ike ịzụ ha then anyị nwa onwe anyị use our own program everything zụọ ha so azụchazie ha ha topute mmadụ then we can begin to send them to Um, nke ha na-akpọ ya for scholarship most of them ọnwụ na ha bịasara scholarship a because program ha nọ n'ime ha wụ program anyị so they will never betray because the program running inside them ọ dị ka mmadụ mmadụ egwe e, e, e, maka jizọs iche ibitere jizọs otu ọkụọ gị n'isi ozugbo na imekwa arụ ịgbachighị azụ ijekwa na jizọs abụzi chukwu na ndị arapụta mmadụ <laughs> iruo n'abalị otu a ekwentị abịa bi na alahụ ụra chie gị ezigbo warning e si gị oke isi na Jizọs awụzighị e God I will show you this night ịghọtara so the program ga na-eme ha na ojii ka ọ gbaa ọsọ ọsịa ha na enwekwere m hope ọzọ nwere n'ụwa na-abụghị Igbo so na ebe a mma mbọsị mba ka nnachi ya Naijiria na Igbo je rụrọ ndị Igbo ọrụ ịghọtago so mana nke a na onweghị any program nara ọrụ n'ime ha all of them hate even ha hate igbo hate all of them hate igbo ndị niile na-awụgharị ya na 99% of them kpọrọ igbo asị because they are frustrated they hate igbo they hate nigeria enweghị ihe ha laikiri enweghị ihe ha na onwe ha ihe a ji eme ihe ha na-eme bụ na because they promise them heaven and earth that is why they are behaving like that because na enwere enwere wepụ that promise etiri that place all of them were run away remove the promise now all of them run away other promise bụ ihe ji ha biko ihe awufu na-atọ ndị isi ojii gogo ihe awufu ihe awufu ihe awufu na-atọ ha gwogwo ọ bụghị ihe awufu ka ha na-agba ebe ọ bụ na itinyere e ihe awufu na ebe a ka ihe afụ ha niile mere anyị nka mere anyị nka onye isi ya bịa rụọ ọrụ mba kọma onye rụọ orie no pọtụ ha chọrọ ihe awufu ebe ọ bụla ga everything will be paradise we enjoy in the new in the new government in the new country we have everything we have 24 hours electricity we have road we have bridges we have jobs as if na this thing you don't need to create them then create themselves yes these things will create themselves it took nigeria 50 years after independent they never have steady electricity 50 years after independent but ọwụ ngụnwa you are the same person in the country you can give electricity all of a sudden in the new country you will give the same you why don't you give it now is your government then you go there and remove the government na go and remove the government no but in the new government you will do it nna nwanne ihe abụrụ eziokwu nweghị na you asịkọ ịghọta asịkọ nwere you ga so ụmụ ibe dịka anyị si wee na-ekwu ọ bụrụ na ị nere anya n'ihe m dere ebe a na the beginning onye afrịka kwuru datin onye afrịka si ndị igbo ndị afrịka niile datina your problem is in africa not in the west ya bụ example so onye igbo ọbụla bụ onye igbo nsogbu gị dị n'ime isi mkpi dị na akpa mkpi nsogbu gị dị n'ime ọ na nsọ ala ka ọ dị mbọsị ọbụla ebewere nsọ ala ị nweghị nsogbu ọ bụ iwu oke nwanne ọ na ekpere na-agụ gị ị chọrọ ikpe ekpere nsogbu adịghị anyị ga-enye ụnụ akwụkwọ ekpere bifo akwụkwọ nta na akara anyị apụta anyị ga-enye ụnụ akwụkwọ ekpere ọ bụrụ na ekpere bụ isiokwu gị mana mgbe ọ bụla ị hapụrụ chukwu igbo kpọọ nke ndị na eti isi ala kpọọ nke ndị ofe akwụ ma kpọọ nke ndị ọcha from that day your obituary ekwego gị ojojo ị na-anya na milo ị na-anya na ị na-onwe anya ị gbara afọ ị na-aza mara na your brain ahụ ị na afụda spirit na-arọn inside you ji program anọ arọn the program na-arọn n'ime gị ka ị nọkọtara nnọọ werezie another thing differently tinye ịmana virus bụ ọnwụ na moto gị na-eyi uzu fuel ị ga were dizụl gba ya o mebie ma ọ bụrụ na moto gị bụ dizụl ị fur omebie dizụl dat is why ha ji onye gị datịn ị na-ekpe because ha ma na moto gị na-eyi uzu fuel ha nye ha ya dizụl anụnwa ọ gasa dị injin ọ ihe ha ji onye gị ha proposal dị it ichere ha bụ ndị iberibe kedu uru ọ ga-abara ha ma ha mee ya so ọ ga-enwe n'uru na enweghị mmadụ agaghị anụkọta nnọọ wetara gị isi ala ma ọ bụ isi ụka ma ọ bụ ndị ndị ndị nna m nna nna anyị ha na-eso ndị ndị mmụọ ha wetara anyị isi ala anyị abịa n'elu mmụọ anyị ewetara anyị wetara anyị kristian anyị abịa n'elu mmụọ ọ dị ịtọ ewetara anyị shaba shaba n'elu mmụọ ọ dị nọ one program inside one computer four four programs in one computer ịgwa m na anyị ka ya bụ uru ọzọ four programs in one computer nwanne ụmụ ibe iwe na-agwa m na anyị ka ya bụ uru nwa ibe biko mba ka anyị dị n'oge nsọ ala bụ reformat and program. so o nwere program na afọmatị afọmatị nwee nke na-elodu elodu so ọ asị ọ na-afọmatị ka ọ na-elodu ka ọ na-afọmatị ka ọ na-elodu ka ọ na-afọmatị ka ọ na-elodu so first of all a ga-afọmatị godi gị nwanne this life will never end enwere ihe na ebe ị na-agbara ọsọ nweghị ebe ịgba ọsọ eji ị ga-agbagide ikegbu gị ịkwụsị ị ga-agbagide ọsọ ikegbu gị ịkwụsị naijiria ejeghị ịnwụ anwụ echi onweghị ọnwụnwụ naijiria na-anwụ don't deceive yourself onweghị ọnwụnwụ na-anwụ ịghọtago onwere ọnwụnwụ na-anwụ ihe ahụ kọmpanị mmadụ onweghị onye ọbụla nọ n'ụwa chọọ ka kọmpanị a feluo mmadụ nwere kọmpanị and onye agha ga-ahapụ ya ka kọmpanị a feluo so na adịzi na akọdatịrị so ndị mmadụ echekwere na enwere ike e, otu a naijiria na-eche eke echeki na ndị mmadụ chekwa na ah ọ ga-emegide na obodo a dịbaid ya obodo a ga obodo a ga-eke nwa nwanne ihe ahụ kọmpanị mmadụ biko unu adịghị na-eche otu a ka ụmụazị eh, onye nwe dị kọmpanị enwere ike ịhapụ datị otu aha otu aha obodo aha si eme otu a na ọwụ their own benefit ọha nwa mere ya they purposely make it like that so that ka money na-eflow so unu echekwere na enwere something dị wrong somewhere na-eme ka dị obodo na-agasa agasa no nwa ga-ajụ dị ọkụ nwa ga-ajụ dị ogu ị ga-ajụ dị ọnwụ na ị chọrọ ka ala baya nna gị dịrị mma you have to do it yourself. ndị niile nọ na west their own benefit wụ na that obodo will remain abnormal for their profit. ndị niile nọ n'obodo ahụ will be abnormal for so therefore they can benefit from it so ọ wụrụ na ị chọrọ benefit you have to begin to work for the benefit of it which is nsọala ka a na-ekwu okwu ya ọ bụrụ na ime nsọ ala ịhazie onwe gị ọfụma Sọọsọ ndị nwere nsọ ala akwụkwọ nsọ ala ga-abụ the leaders of tomorrow sọsọ ụmụazị ji e wee too ụsụsụ ụmụazị na-arụ ọnụ onda nsọala as a program we benefit from this land ịnọ n'ime a na-akpọ ala Igbo enweghịzi ndị ọzọ any other thing illusion that can never ever be attend quote me right illusion that can never ever be attend because of whether no foundation no structure you are talking about a political structure country with political structure you don't know ịmakwa country wey political structure politically instituted ụhụ just nọkọtasị fọm onwe no so whoever manage the culture will control the political arena ịghọta onye ọbụla control culture Nenu, ndị ugwu na then control their culture ka onye na-eruru Nigeria ka onye na-eruru Nigeria ebe na isi na isi na egwu ahụ eziokwu ndị yoruba culture ọ dị strong ọ dị strong ọ dị strong culture ndị ndị awụsa ọ dị strong ọ dị strong ọ dị strong then ndị igbo ha ka ebe culture ha dị nowhere to be found ka e condition in nigeria no condition eziokwu na-akwụ ọtọ okwu asị na-agba ngọ eziokwu na-akwụ ọtọ okwu asị na-agba ngọ bụta okwu asị ka eji wee zụọ ụlọ ihe nọ n'ụnụ n'isi wa asị asị that is why you cannot know truth so otu ihe nọ ndị be anyị n'isi bụ asị eji asị wee zụ ha program narọ n'isi ha bụ asị ịmara ndị ụka na-asị asị too much ịma ndị ụka asị ka eji azụ ha na asị ozi na asị mgbe aha unu pere mpe ma unu unu jee na nke nwanne unu jee ebe a na-eri nri <laughs> iji ebe a mmụ ga-agba agha ụkwụ ụgba agha ụkwụ na ị gaghị eri kwene ịgaghị eri ize na-ajụ ya mma ka ihe o jisi gha erikere nri na ndị a ụtụ ofu ogbo asị tụrụ gị isi gị na nwanne m pụrụ nke mmụọ ụtọ n'ọdụ ọda amanụ gburie Ka ihe o jeziri ebe ahụ ime mgbe ọda amanụ gburie ke ihe jikwa ebe ahụ ime sọsọ asị asị juju ndị enweghị eziokwu dị ha n'ọnụ fada na onwe ya wa asị ka ọ na-asịgide o chọọchị agbasa pastọ Mm, pastọ buru ha na maikrofon ahụ obido asị ọ ga-asị gị dasị ọgbasa ụka sọm na asị na ha na chukwu nwụrụ kafe ha na chukwu nwụrụ hot ṅụọ kaikai eh. sọsọ asị asị asị asị asị asị oke na society anyị abaa na society ndị asị sọsọ asị ị gaa na chọpụ mmadụ na ahịa ogoro 1 naira ọ sị gị ya goro ahịa 20 naira na 1 naira ka ya ji erie 21 naira ọ ga this 21 naira naira sị gị only one naira ka m tiri n'ime sọsọ ihe m na-eri n'ahịa 1 naira ọga oh, ego m ahịa 20 naira nye gị 21 nwanne ihe o goro ahịa na-awa awụ 5 naira ahịa o goro 5 naira ọsọ 20 naira dedos ihe ahụ the simplest way simplest way nji agwa gị na sọsọ asị ka anyị na-asị na be anyị nwere ihe ọzọ ahịa bụ ihe anyị na-ere everyday everyday that means anyị na-asị asị in a daily basis anyị na-asị asị in a daily basis pụta n'ụtụtụ good morning good morning a ga-asị gị bụ asị good morning a ga-asị gị bụ asị ị gaa na nke ndị ụlọ akụ e, oya every morning na-esendere gị meseji a ga-enye gị 5000 a ga-enye gị 2000 asị asị marketing ijezie ịnazi ihe ego o jikwa hedimon ọ ga-enye gị mana evrido na-edere gị akwụkwọ gị bịa ka enye 5000 nye gị 2000 ezigbo asị asị sọsọ asị evriwi asị na-akọ Facebook enweziri Facebook Facebook dịzi na e Facebook so ọ dịzi izi ezigbo asị na ana Facebook akọ a ga-eme igbo a ga-eme nke a ga-eme nke a ga-eme nka nwanne a ga-eme gịnị <laughs> ndị be anyị ghọtara ihe a na-akọ ọ dịghị nke ụnụ ghọtara ihe a na ọwụ na ịghọtara ihe a na-akọ most of these people most of them nọ na west na-eri ego social money ịghọta ha na-eri ego adụrụ social money ndị nọkwa na afrịka nọkwa na afrịka wụrụ ndị nkịtị so ha ghọta how difficult life is all about ha ma ha na na na-enwe obodo enwe a na-enwe obodo enwe a na-enwe obodo enwe obodo a na-ekobe ụlọ ụgbọgụrụ a na-enwe obodo enwe yes a na-enwe obodo enwe a na-enwe obodo enwe hostori go and check verify pụtakwuo ọ na ịnweta mmụjọ pipụl mentali inweghịzi steeti for now enwere igbo steeti ndị asaba na-asụ Igbo afa ha bụ ndị Igbo jee jụọ ha ma ha bụ ndị Igbo na nna agwa unu nechara na egwu egwu gaa jụọ ndị Asaba gaa na Ikwere landị Ikwere Onyeka Nwike Nwike Nwike nọ na Port Harcourt gọvanọ Port Harcourt Nwike jee jụọ ma onye Igbo jee jụọ gọvanọ Nwike ma ọ bụ onye Igbo ya hịa ya gwa gaa n'obi Igbo obi Igbo Port Harcourt wụ obi Igbo gaa that place diobu diobu n'ebe ahụ jee jụọ ha ma ha ọ bụ ndị Igbo we isi the ihe nna agwụ na asị nsọ ala na ọ bụrụ na enweghị nsọ ala na ihe ahụ kemikal reaction ka ọ bụ kaka jụọ Ifeanyị Okowa Ifeanyị Okowa nke nke Delta yesterday ka ọ na-ekwuzi na na na na na onwe ihe dịka Delta na aniọma bụ Igbo na aniọma ka mmadụ na-achị na contemplate asị Igbo ma ọ bụ ihe Igbo aniọma eh? aniọma ka mmadụ na contemplate ma ọ Igbo ma ọ Igbo Ifeanyị Okowa Ifeanyị Ogene ka na contemplate ma ọ bụghị Igbo ka anyị imagine mgbe unu na ọ bụrụ na enweghị e nwere ndị afa ha bụ Okechukwu ọ sịghị na ọ bụghị onye Igbo agụgụ bịa na Facebook hie na onye afịa bụ Okechukwu ọ sị ya abụghị onye Igbo onye bụ onye onye ọsọ ọsọ Rivers steeti ejụọnụ ma Rivers ọ bụ Igbo eh? mana ị na-agwa ndị be anyị something with ya nwanne nekwe na anya ọnwụ na anyị continue like this ọ ga one day shall come ndị Enugu gasị gị na ha bụ ndị Igbo ndị Anambra ebe ọ bụ na Delta steeti dị na Niger Bridge Ọnịcha Niger Bridge Ọnịcha ka mmadụ nọ si ya abụghị onye Igbo na ya bụ onye agbọ na Niger Bridge Ọnịcha ka mmadụ si ya bụ onye agbọ nwanne tansha akọ ma onye ọnịcha na ọnịcha enwere ndị si na ọnịcha awụghụ igbo land na ọnịcha bụ bini ha si bini wee bịa mmadụ ọnịcha igbo langweji igbo ọnịcha ọnụ ịcha eh, otele nwaanyị eh, otele nwaanyị ka a sị ọwụ ibini langweji anụ igbo na ọ na ha si bini wee bịa e wee si ebe nwa edo steeti wu igbo nta edo steeti wu igbo nta nwee ndewu nde bini igbo nta ka ọ bụ igbo nta ihe ụnụ na-anụ asị bini language wu ndị owu na mgbago ka asị wee that ishan ishan language all from up that language begin to dominate that area ọba ọba ọba ọba ọba ụha ọba eh? ile ife ifere ifere ifere ifere shame that is why if you go to Yoruba land you will hear osu osu nka osu nka osu nka osu nka 99% of Yoruba surname bụ osu osu osu nọ n'ime you don't know ile ife wụ kpọgharịa ya isi ifere ifere ka ọ bụ ile ife ifere ire ife ifere all those things wụ Igbo languages nothing more all dị a na language a na-eme create if you write those language begin to read them you can read 90 percent of them Igbo language read them ọ bụghị jos ịmana na-asụ ya asụ n'ọnụ otu ọ na-asa ndụ somehow dee ya ede n'akwụkwọ ị gụọ ya onye gị Igbo most of the, the, the village name bụ Igbo Igbo Igbo village name nọ na Yoruba land mana Benin land Igbo name ka ha village name if you want to know igbo land go by their village name and their surname because name can change because all mathematics all manipulation so they will change name but surname adịghị is in change surname adịghị is in change because echenjizie language eburuzie ebe na-akọrọ mmadụ nonsense ndị mmadụ eburu na-akpagharị na-akọtu ụgbọ ibe anyị ga-eweta okwu anya n'okwu njize taa ka anyị jee mee ihe ọzọ hapụrụ ndị be anyị ndị be anyị wụ ejide nkịta ejighị ọgwụ isi ekwu ọnwụ a sị na ijiji na-anaghị anụ ihe na-eso ozu ana ha anaghị ama ihe ndị Igbo nwere hayest evidence of story in this life so ọnwụ na ha na-eme mistake don't have mercy on them because they have every evidence to change for better or for worse. because ha nwere history ndị Igbo ha bụ history ọ dịghị ka ndị other tribes ndị Igbo nwere history of anything ọ bụla ị chọrọ anything they have a religious history they have slave history they have a, war history so ha nwere history to learn so ọ wụzie na ha na-eme mistake don pity on them is voluntarily mmadụ agaghị anọkọta mara ụma tinye aka n'ọkụ ọkụ daa ya ọ sị gị metara ya ebere ihe agwa ndị a sị ha na without power in Nigeria you cannot do anything unless you have this power if you don't have this power this power power ị nweghị ihe nwere ike ime you can never go to that power but the same man will come and complain to you but ihe agwa ya sị na this ndị ugwu is ruling you because of this power take this power from them ọ gị no at the end of the day ọ sị gị they want to islamize us with what ọkwa with the same power m gwara gị the same power i told you without this power how can they do that but you refuse to go there to take the power at the end of the day when i complain room you want to run away let me see how they will acquire uh, the power they hold the power they will never let you do anything as long as ha ji the power you are not going anywhere ha ji be there if you like call your father in, in grave nothing will happen as long as i dey hold it mbọsị ha wey dey dey tired they will leave you if not no unless they are tired they will leave you if not no as long as the interest is there unless you go and dry all the oil dry all the oil if you don dry the oil nwanne you are wasting your time you are going nowhere you have gone to return normal ọ ka mmadụ iji n'oge chọwa solution for your problem because ya agbata ya n'ọsọ nweghị ebe ebi na-eje ibe ọ sị na ọ ga-adịgodere ụlọ na mma ka m ka m haziere onwe m ihe ọzọ dị anyị abụ ndị ndị be anyị ndị nsọ ala bụ ndị nchọrọ ndị bụ ndị nsọ ala ndị obi ha dị oke ndị obi ha obi ha nọ ọfụma ụhụ ndị obi ha nọ ọfụma